E More music on divaplay.com.ng. Abdulsalam Abubakar is your Yamaka. Chief Aremi Okikiola Olusegun Obasanjo, President of the Federal Republic of Nigeria. mmiri na-ezoro ọra Chivolusegun Obasanjo anya m elozolụọma gị tụmadụ reform programs niile imela anyị anyị bụ ụmụ naijiria na-enye gị ekele baba di m Chukwuemeka Odimegwu Ojukwu ezi ezigbo gburugburu ike ikemba nnewi onye ọma fụrụ ụmụ igbo n'anya ụmụ igbo niile anyị na-ekpele gị ekpele ogologo ndụ narị isi ike nwanne m Chief Doctor Alex Ifeanyi Chukwu Ekwueme adoko onye ọmụmụ igbo ji wee bili onye na-akụ elo ka ọ dịla anyị mma chief doctor jim ifeanyị chukwu nwa obodo anyanwụ na-awara ọha n'Enugu steeti onye ọma edimaka president of senate ọnwa enugu chief senator kenu nnamani onye ọma nyere ndị igbo niile n'ibo dogbu chief doctor chris ngige ọnwa na-eti shashashashashashasha nwa gọvanọ of Anambra steeti ọnwa na-etiri igbo niile kwuru senetọ yoye mọdị ada dị ọra mma first woman senetọ in igbo land ugo shalacha dị echichi n'elu nwanne m chivu ifeanyi ụmụ ọkachie okokwu ọbụ ndị iru okokwu ụfọdụ n'ụkọ ofi ezoghị m ọma dị ebube na ịgadị kedu maka chivu chidokolo owelu ugo More music on divaplay.com.ng. princess mary